AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ị bịala nwanne m nwoke nwanne m nwaanyị n'ezie eji m obi ụtọ na-anabata gị na-asị ka Chineke nọnyere gị nọnyere gị na ezinụlọ gị n'ụbọchị taa anyị na-amalite ileba anyị na ntụgharị uche nke okwu nke ezinụlọ isiokwu nke chịkọtara ihe dum anyị ga-eleba anya n'izu ndị a bụ nke na-asị obi nke na-adọkasị ahụ nke nọkwa na oke echiche ma ngalaba ya nke anyị ga-ewere n'ụbọchị taa bụ nke si oke echiche oke echiche ọ dị nhuku oke echiche nwere n'ime onye kpọrọ onwe ya onye nke Chineke ekwesịrị ka ahụ ọdịiche n'ime m n'ime gị ebe anyị onwe anyị bụ ụmụ Chineke ọ bụ ya kpatara anyị ji wepụta isiokwu a n'oge dị ka nke a n'ihi na a chọpụtara sị na ọ bụrụ na enwee ihe dị aṅaa n'ime ndụ anyị anaghị ahụ ọdịiche dị n'ụmụ nke Chineke ndọkasị ahụ na oke echiche na-akpa ndị mmadụ aka n'ụzọ ị na-agaghị ekweta si n'ezie na echiche pụrụ itinye mmadụ n'ụzọ dị otu a ma na m achọ ime ka anyị mata n'ụbọchị taa sị na oke echiche oke ndokasị ahụ bụ ụzọ onye iro na-esi ama anyị mgba onye iro na-ebuso anyị agha ọ chọghị ka anyị fee Chineke ọ chọghị ịdị mma nke anyị na Chineke n'ihi ya ọ pụrụ ime ka okwukwe anyị bụrụ nke dara mba otu ọ ga-abụ mgbe ọ ga-abịa ịkwa anyị aka anyị agaghị enwe ike wee guzo ọtụtụ n'ime anyị bụ ndị na-etinye onwe anyị na ụdị echiche nke ọ bụ ịhụ ha gasị onye a o bidoro mgbe ole ị gaghị ama na ọ bụ ihe echiche pụrụ ịkpali n'ime mmadụ ha na-ebi ndụ n'ụzọ dị otu a nke bụ na ọ ghọwo mpaghara nke ndụ ha itinye onwe ha n'oke nsogbu n'oke echiche ụfọdụ n'ime anyị ọ bụrụ rịị na ha enweghị ihe ga-akpali ụdị echiche ndị a n'ime ha ihe gbasara onye ọzọ eme ha ha bụrụ ndị ga-etinye onwe ha n'ọnọdụ a nke na-ekwesịghị ekwesị ọ dịghị mgbe ọ ga-adịrị onye dị otu a mfe inwe udo n'ime ndụ ya n'ihi na ọ bụrụ na ị ga-echeta mgbe gara aga anyị tụgharịrị uche na ihe gbasara mkpụrụ nke mmụọ nsọ anyị mere ka amata sị na udo bụ mkpụrụ nke mmụọ nsọ gaa n'akwụkwọ ndị Galeshia isi ise amaokwu nke iri abụọ na abụọ ị ga-achọpụta n'ezie n'ebe ahụ sị na udo bụ mkpụrụ nke mmụọ nsọ nke pụtara na ị inye mmadụ udo udo bụ ihe mmadụ ga-atọ ntọala ya n'ime obi ya were onwe anyị nyefee n'aka Chineke onye ga-enwe ike lụpụta udo nke ya n'ime obi anyị ile anya n'akwụkwọ onye ozi dịka Jọn isi iri na ise amaokwu nke anọ o mere ka anyị mata sị na ọ dịghị nkala osisi ọbụla nke pụrụ ịmị mkpụrụ na-abụghị ma nkala osisi ahụ ọ rapara n'ahụ osisi ahụ bụ vaịn ahụ emere ka anyị mata na osisi vaịn a na-ekwu okwu ya bụ Jizọs Kraịst onye anyị kwesịrị ịdabere n'ime ya onye isi nke ndụ jizọs bụ onye isi nke ndụ ihe ọ bụla nke ị na-eme bụ n'ihi na ede ndụ ọbụna echiche nke anyị na-ekwu okwu ya nke na-egbu egbu ọ bụ n'ihi na ede ndụ onye ahụ nke dị ndụ kwesịrị ịma na ọ bụghị ihe ọ bụla nke bịara n'ụzọ ya ga-abụ ihe nke ọ ga-ekwe ka o chuo ya ụra abalị ọtụtụ ndị mmadụ n'ụbọchị taa a na-ehi ụra abalị ụfọdụ ngwa ngwa ha dinara n'akwa ndina ha ọkụ elekere anya iri na abụọ n'etiti abalị ha asaghịsị anya ha agaghị ehi ụra gịnị na-akpọte onye dị otu a mgbe ahụ ọ bụ ihe ndị na-aga n'obi anyị cheta na obi anyị n'ezie bụ ọgba agha ebe echiche niile dị iche iche na-abata ma mgbe echiche ndị a niile na-abịa n'ime obi gị ọ bụ ha niile ka ị kwesịrị iji mee ihe ọ dịkwaghị ohere anyị ga-emere Chineke ọ dịkwa ihe ndị nwere ike ime ka echiche anyị bụrụ nke akpakọrọ ọnụ ya mere ka anyị na-aga n'iru na ntụgharị uche ndị a ọ dị ọtụtụ ụzọ anyị ga-esi leba anya na isiokwu a ma ọ bụ na mkpụrụ okwu a akpọrọ echiche ọ bụghị naanị echiche oke echiche echiche nke ahụ pụrụ ime ka ị pụọ na mmadụ echiche nke ahụ pụrụ ime ka ị ghara ihe Chineke mere ka ị bụrụ bụrụ ihe ọzọ ọ bụrụ na anyị leba anya n'akwụkwọ akwụkwọ isi isii amaokwu nke iri abụọ na ise ị ga-ahụ na emere ka anyị mata na anyị ekwesịghị ichegbu onwe anyị gbasara echi ihe anyị ga-eri ihe anyị ga-aṅụ ya ileba anya n'akwụkwọ ndị Filipaị isi anọ amaokwu nke isi? ọ si anyị echegbula onwe anyị maka ihe ọ bụla gịnị mere eji na-enye anyị okwu ndụmọdụ ndị a okwu nke ntụziaka ndị a ọ bụ n'ihi na ọ bụghị gị kpọbatara onwe gị n'ụwa ọ dị onye kpọbatara gị n'ụwa na onye ahụ kpọbatara gị n'ụwa sị na ọ ga-elenye anya n'ihe ndị a niile na ọ pụrụ igbo mkpa ndị a gị onye mụ na ya na-atụgharị uche isi otu ole ekwe ka ị bụrụ onye echiche pụrụ iwepụ n'ụzọ mgbe orubeghị ka ịpụọ n'ụzọ ka anyị na-atụgharị uche n'okwu ndị a echi na-abịa abịa anyị ga-eleba anya ịkọwa mkpụrụ okwu a akpọrọ echiche ma ọ bụ ndọkasị ahụ mara ma ọ dị ezi ihe pụrụ isi na ya ịpụta ma ọ bụ na ọ bụ ihe kwesịrị ka anyị wepụ aka anyị na ya mgbe ị na-aga njem n'ụzọ dị otu a ana m arịọ ka onye nwe m duzie gị n'obiọma ka m ji na-ekele anyị onye ọma na-ege ntị na-asị ndewonụ anyị egewo ndụmọdụ nke onye okenye eze nlewemchi wetara anyị n'ụbọchị taa ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ ịnye anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozioma nkịta na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekwụta itinye asụsụ igbo ka m nwetara anyị ọma nke na-erute anyị ntị n'ụbọchị taa bụ na Adventist World Radio Nigeria na-eweta ihe a na-akpọ Listeners Convention ọgbakọ nke ga-eme gị onye na-ege ntị na mụ onwe onye na-ekwu ya ga-ahụkọrịta onwe anyị n'ịhụnanya nke Chineke anyị ga-enwe ọgbakọ a na abalị iri abụọ na asatọ n'ọnwa ise ruo na abalị atọ n'ọnwa isii ihe m na-ekwu bụ na May 28 to 3rd 2023 anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School Sabongari. kano steeti nke a bụ nke ndị nọt west nigerian conference na-eme ha na-asị ka anyị niile onye na-asụ asụsụ igbo rosemary gowany lawrence na ishaya zakaraya onye na-asụ asụsụ hausa ọ bụ nwanne anyị nwanyị ọmụlaya olushola jegede onye na-asụ asụsụ yoruba anyị niile ga-anọkọrịta n'ihe omume a nke ndị Seventh Day Adventist Church North West Nigerian Conference nwere imere anyị ka anyị chekwuta May 28 to June 3, 2023 bụ mgbe anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School Sabongari Kano State ka anyị makwara na ndị Seventh Day Adventist Church North East Nigerian Conference ga-enwekwa otu ọgbakọ a Listeners Convention na ọnwa isii abalị iri na otu rue na abalị iri na asaa ihe m na-ekwu okwu ya bụ June 11th to June 17th 2023 anyị ga-enwe ọgbakọ a nke ugbo abụọ ya na Adventist Secondary School Numan na Adamawa steeti ọ ebe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ị ga-enwekwa ohere hụ mmadụ niile obi ga adịghị ụtọ ọ bụrụ na Adamawa steeti dị gị ndị gị chere mgbe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ya bụrụ na kano steeti dị gị ndị ị ga-abịa n'ọgbakọ nke mbụ okwu chineke a bụ ihe anyị ga na-anụ n'ụbọchị niile oge abalị niile unu emeela onye ọma na-ege ntị ka anyị were obiọma na ọnwayọ mgbe anyị ga-ewetara anyị abụọma ma nabatakwa onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche ha niile ka ga-eri si mkpanye

enyi anyị ndị Seventh Day Adventist Central District Choir Aba unu emeela na abọmankunu wetara n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka ịhụnanya Chineke na udo ya baru n'ụba n'aha Jizọs amen n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche masị gee ma nata ngọzi dị n'ime ya ụmụnna anyị udo dịrị unu ndị na-ege okwu Chineke ka okwu ahụ ghọọra unu niile nzọpụta isiokwu anyị taa bụ ajụjụ ka ọ ga-adị mkpa ka mmadụ ọbụla zara onwe ya okwu a gbasara ndị nne anyị na ọ dị ukwuu karịa ndị ọzọ niile isiokwu anyị na-asị ị na-ewu ezinụlọ gị ka iji aka gị akwada ya ị na-ewu ezinụlọ gị ka iji ji aka gị ya ebe anyị nwere ihe ọgụgụ bụrụ akwụkwọ ilu isirila na okwu kembụ ṅaa ntị gị ka ọma nwaanyị ọbụla nke maara ihe ewuwo ụlọ ya ma nwaanyị nke gbagọrọ agbagọ n'uche ya ji aka ya abụọ ị na-ewu ụlọ gị iji aka gị abụọ akwada ya anyị ga-ewere ụzọ mmadụ abụọ gbapụtara ihe na akwụkwọ nsọ dịka ebe mgbakwasị ụkwụ na ihe ọmụmụ a ụzọ mmadụ abụọ ndị a bụ nwaanyị akpọrọ abigel na nwaanyị ọzọ ọkpọrọ Jezibel anya rịba ama nwaanyị akpọrọ abigel n'akwụkwọ Samuel nke mbụ isi iri abụọ na ise ọ ga-adị mma ka gị onwe gị rịba akwụkwọ aha ma nwekwa mmasị ịgụ ya nwaanyị ahụ akpọrọ abigel. nwere ezi nghọta ọ bụkwa nwaanyị mara mma n'iru na amaokwu ka atọ ya ejirimara nwaanyị ahụ ọzọ bụ na o chebere di ya na-agụwa na di ya bụ nwoke jọgburu onwe ya abigel chọchiri udo ka ezinụlọ ike ọ chọghị ka nsogbu ma ọ bụ mbibi bịakwasị ezinụlọ ya a ga-enweta nke ala amaokwu nke iri na asatọ ga eruo na nke iri abụọ nke samuel nke mbụ si iri abụọ na ise abigail bụ onye wedatara onwe ya ma nwekwa nsọpụrụ o jiri onwe ya chụọ àjà n'ihi omume ọjọọ na mmehie nke ji ya abigail kwụsịrị ihe ize ndụ nke bịatara iripịa ezinụlọ ya site n'okwu dị nro ọ chọsiri ụdị ike laa aha di ya na aha ezinụlọ ya dịka anyị ga-ahụ ya okwu nke iri abụọ na atọ ruo na iri abụọ na asatọ nke akwụkwọ samuel nke mbụ isi iri abụọ na ise nwaanyị ahụ chineke mechara gọzie ya "Lee ezigbo ezinụlọ n'ihi na o mechara bịa bụrụ nwaanyị eze david anyị ga-ahụ nke a samuel nke mbụ isi iri abụọ na ise amaokwu iri anọ ruo na iri anọ na abụọ ka anyị leba anya lebe nwaanyị ka ọzọ bụ Jezibel nọ anyị ga-amalite ịma ihe gbasara Jezibel site n'akwụkwọ ndị eze nke mbụ isi iri isii anyị ga amalite la isi iri amaokwu iri atọ na otu ebe ahụ ọ sị na ọ bụ mmehie nye Ehab na ọlụrụ lụrụ Jezibel n'ihi na Jezibel bụ nwaanyị jọgburu onwe ya onye bụkwa onye na-efe arụsị lee n'anya la Jezibel gbusiri ndị amụma nke Chineke ndị eze nke mbụ sirila asatọ amaokwu anọ amaokwu iri na atọ ọ chọkwara igbu Elija onye amụma nke Chineke ọ baara ya mba Jezibel nwere okpuru okpukperechi nke ya onwe ya kelee abụghị okpukperechi nke Chineke ka o sitere n'ime nwee ndị amụma ụgha dị narị asatọ na iri ise dịka anyị hụtara la ndị eze nke mbụ isi nri na iteghete amaokwu mbụ ruo na abụọ Jezibel wee bụ onye tụrụ ụkpụrụ gbuo nwoke a kpọrọ Nebọt ma were ala Nebọt nye di ya ịha ndị eze nke mbụ si abụọ na otu amaokwu ise ruo na iri abụọ na ise anyị matakwara lee nwere ọtụtụ ndị inyom ndị na achị ịkpa akpa ka Jezibel kama akwụkwọ nsọ mere ka anyị mara la elija buru amụma megide ịha megidekwa jezibel na ezinụlọ ya ihe ọjọọ bịakwasịrị jezibel na ịha ha ala iyi dịka anyị hụtara la akwụkwọ ndị eze nke abụọ isi iteghete amaokwu asaa ruo na iri ịha na ezinụlọ ya lara iyi okwu chineke emezuo cheta nwanne m la akwụkwọ ndị galatia isi isii amaokwu asaa kwuru sị la chineke abụghị onye a na elele na mkpụrụ ọbụla mmadụ kụrụ ka ọ ga-aghọta ịkụ mkpụrụ ọma na ezinụlọ gị uwe ezinụlọ gị ga-erite uru ịkụ mkpụrụ ọjọọ na ezinụlọ were aka kwatuo ezinụlọ gị ga-enwe mmekpa ahụ nwanne m chineke chọrọ ka ị were aka wuo ezinụlọ ka ọ dị mma n'ihi na ezinụlọ anyị kwesịrị bụ eluigwe nta n'elu ụwa ebe a ga-azụlite ndebe mkpụrụ ka ala eze eluigwe chee uche ma ezinụlọ ọka dị mma chineke gbaa ume ka ị na-eme nke a n'aha Jizọs onye mgbasa ozi Josiah Anụcha imela n'ozi nke iwetara anyị n'ụbọchị taa arụ ekpere mbụ bụ ka Chineke nọnyere gị ka ngọzi ya bụrụ nke gị na ezinụlọ gị n'aha Jizọs amen otu aka ka njikwa na-ekele eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ anyị na-asị ka ịhụnanya Chineke bara gị na gị ụba n'aha jizọs ọbụma ndị ọbụ abụ missionaries of aba ndị nyere anyị abụọ nke ụbọchị taa anyị na-arịọ ka udo chineke chia n'ime ndụ unu n'aha jizọs amen unu emeela ndị na-akpọtụrụ anyị ọ bụrụ na ị kpọtụbere anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị gee oziọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke n'ime ịhụnanya ya mee ihe nrịba ma n'ime ndụ anyị n'aha Jizọs amen ka m wetara anyị ozi ọma nke na-erute nwanne anyị nwanyị ntị mana si gị onye ọma na-ege ntị ozi ọma bụ ihe na-enye m obiọma site na anyị ga-enwe ọgbakọ nke a na-akpọ Listeners Convention a ga-eme ya na Northern Nigeria ndị Seventh Day Adventist Church North est na North West na-eme ọgbakọ a ha na ndị Adventist World Radio ka anyị wee hụkọrịta onwe anyị ọgbakọ a na-eme ga-eme ka gị onwe gị onye na-ege ntị hụ nwanne gị nwaanyị Rosemary ugowanyi Lawrence anyị ga-ahụkọrịta onwe anyị na Tony Cheta Secondary School Sabongari Kano steeti anyị ga-anọ na Kano steeti na Mee 28 ruo 3 Jun, 2023 anyị na-eme ka ị mara n'ọnwa ise abalị iri abụọ na asatọ ruo n'abalị atọ n'ọnwa isii anyị ga-anọ na North West Nigerian Conference na Sabon Gari Tony Cheta Secondary School, Kano State mara na ọgbakọ nke ugbo abụọ nke ndị Seventh Day Adventist Church in collaboration with Adventist World Radio na-eme na North-East Nigeria ga-abụ na Adventist Secondary School Adamawa State ọ ga-ebido na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa n'ọnwa isii n'afọ 2023 a ana m arịọ ka gị onye ọma na-ege ntị gbalịa na-abịa n'oge mgbede ka anyị wee hụkọrịta onwe anyị wee kwukwarịta okwu wee nụkwa okwu nke Chineke oge mgbede ọ bụrụ na ị nwere ajụjụ na ị na-achọ onye gị na ga-ama akwụkwọ nsọ bịa na ịga ahụ anyị site n'ike nke Chineke imeela onye mgbasa ozi anyị njikọ otu aka na-ekele ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa ka chineke gọzie ndị kwupụtaranụ ma nọnyere ndị gere ege n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo